wee ọ bụrụ na ịjụ ịnara ịgala n'ọkwa ala mụọ ị ga mmadụ uche asịla kpachego n'ihi na ihe bụ ụwa bụghị ihe gị asịla mbechi ọrụ igekwe

ihe anya na-ahụ na eduhi ụwa ọnwa amaghị na chukwu nke ike bụ ebe ndụ gị oriri na ọṅụṅụ nke ụwa ebe ndụ gị ịgba na mma nke ụwa ebe ndụ gị n'obi n'aka chukwu ihe anya kedu ihe ụwa ụwa amaghị na chukwu nke igwe bụ ebe ndụ dị olee ebe ndụ dị ka anyị soro chukwu ọnụ ụzọ obe e na-enweghị ihe ihe anya na-ahụ na-edu ụwa ụwa amaghị na chukwu nkiwe bụ ebe ndụ dị oriri na ọṅụṅụ nkụwa ụwa ebe ndụ dị ịkpa akụ na mma nkụwa ebe ndụ dị ndụ dị n'aka chukwu ihe anya na-ahụ na ụwa ụwa amaghị na chukwu nke igwe bụ ebe ndụ dị ọ bụ gịnị ga-ekewapụ m n'ịhụnanya nke chineke m ọ bụ nwa ga-ekewapụ m n'ịhụnanya nke Chineke bụ ọ bụ ego ga-ekewapụ m n'ịhụnanya nke Chineke bụ Chineke ekwekwala ka mbụrụ onye ga-agbaso ọsọ ma mbe buru na alaeze nna m Chineke ekwekwala ka mbụrụ onye ga-agbaso ọsọ ma mbe ruru na alaeze eh, achọ ọ bụ ndị enyi ga-ekewapụ mụ ịhụnanya oh. nke Chineke bụ ọ bụ nwunye ga-ekewapụ mụ ịhụnanya oh. nke Chineke bụ oke ọchịchọ ga-ekewapụ m ịhụnanya eh. nke Chineke bụ ọ bụ nne na nna gị ga-ewepụ n'ịhụnanya nke Chineke ihe ụtọ ụwa ga-ekewapụ m n'ịhụnanya nke Chineke bụ Chineke ekwekwala ka mbụrụ onye ga-agbacha ọsọ ndụ a ma mgbe ruru n'alaeze na mbụ achọ Chineke ekwekwala ka mbụrụ onye ga-agbacha ọsọ ndụ a ma mgbe ruru n'alaeze na m achọ m chineke ewekwala ka m bụrụ onye ga-agbacha ọsọ ma mgbe ruru n'alaeze na m achọ m ma hụghị m chineke ka m bụrụ onye ga-agbacha ọsọ ma mgbe ruru n'alaeze na ekwela chineke ezi onye ije ịkpafuru ụzọ chukwu na na chọmi ga-alọta hapụ ndị enyi nke tara n'ime ụwa gbọtụfuru ọtụtụ oge ya ime njọ aja ahụ nke juru ya ikpeazụ chineke wee majụjụ sewe jụkwa ya ọnwụ onye njọ na tụọ obi mere nsọ ọnwụ gazi obi ọ bụ ya ọ na-azụ ị ga-ahụ ndị nsọ na ndị mozi ka ha chere Oloke mmadụ ketara n'ime ụwa ọ tụfuru ọtụtụ ụjọ n'ime njọ aja pụfe juru n'ikpeazụ chineke wemanye gị jụkwa ya ọnwụ onye njọ na-atụ obi m ya nara ụwa ụkọ nsoro ụzọ ọnwụ onye nsọ ọnwụ nkasi obi ọnwụ ugwu ya kpọrọ azụ ike na-achịfe chineke bata ọnụ n'ihi na unachu ụwa ọtụtụ mmadụ na nzukọ chineke ọnụ ka chineke ghara iwesi gị wee ọnụ gị ghara ịnata ihe otiti ya chukwuo ọtụtụ mmadụ na nzukọ unu emewo ọtụtụ mmadụ dachazi ndị ibu akpọkpọ ụmụ Chineke bata na-emebi iwu Chukwu ọnụ n'ihi na unu ebuwo ozi ọma ọnụ n'ihi na unu emewo ka ndị na-achị ife Chukwu ara inwe mmasị ọnụ ka Chineke ghara si gị wee ọnụ gị ghara ọtụtụ mmadụ na unu emewo ka ọtụtụ mmadụ dara chazụ ndị iru abụọ ebube lọghachite ịhụnanya lọghachite dị ngọzi ma dị ebube ịhụnanya dị ngọzi ma anyị ga-ahụ ya n'iru n'iru ma mee ya n'ọnụzọ ụzọ ewo ndị enyi ọdachi nke dị ngozi anyị nwere ọghachi nke dị ebube ọghachi nke ịhụnanya ọghachi nke dị ngozi anyị nwere anyị ga-ahụ ya n'iru n'iru ma mbe ya n'ihi na nlọghachi nke onye nwanyị n'iso nọ n'ụzọ ewo yelu yelu ọ ibu nke Jizọs ezi mơ jụọ gị ekwu n'obe wee jụkwa gị lekwasị anya gị n'elu onye ahụ nke niile dị n'ọbụ aka ya ọ ga-anabata gị ụbọchị doke bu na-abịa ụbọchị doke na-abịa onye ọ la ma n'ụzọ ya izute na nke eluigwe ụbọchị ụbọchị dị na-abịa onye ọbụla na-ezi ụzọ ya izute nna oge a na-anara mmadụ nke ọma ugbu a nwanne m ụzọ ahụ dị oke mkpagbu ọ dị oke mkpagbu ọ dị oke mkpagbu enyi ụzọ ahụ dị oke mkpagbu jisi ike ịba n'ime ya nwanne m ụzọ ahụ dị oke mkpafara ọ dị oke mkpagbu nwanne m ọ dị oke mkpagbu ezi enyi m ụzọ ahụ dị oke mkpa nke ibe n'ime ya ndị abụ ole ndị ndị ndị ndị si n'ụwa bịa ndị si na mkpagbu bịa n'usoro ike ndị abụ ole ndị abụ ndị si n'ụwa bịa ndị si na mkpagbu ya n'usoro igwe ndị agbara ochie eze gburugburu iwe jụọ ndị ọ bụ ndị isi n'akụkụ anọ nke ndị isi n'ahụhụ ndị isi na gwa bịa ike ndị ole ndị ndị si n'anwụ wee bịa ndị si n'ụwa wee bịa oo ya n'usoro ike ajụ m ndị abụ olili ndị abụ olili ndị si n'ụwa bịa ndị si na mkpado ya n'usoro ike ị gasị na ọ dịghị mma ịnụrụ Chineke

ole ebiga ọnwụ bịa